udo nke chineke nke kachasị udo niile dịrị ọnụ n'ebe ọ dị ukwuu n'ihi jizọs kraịst bụ onye nwanyị anyị emem abụ m nwanne unu nwoke obichukwu tony eberechukwu site n'ụlọ ọrụ ndị life world ministries nke akala ndị baptist missionary association nke mba ụwa niile gbara gburugburu site na ngalaba nke afrịka na ngalaba nke naijiria ọ bụ site na ime ologu eru nke dị n'ime Ibadan Ọyọ steeti ka okwu a si eru n'usoro n'oge dị ugbu a ka Chineke wụkwasị unu ngọzi a pụrụ iche n'aha Jizọs emem ịga n'iru inwe ihe mmụta anyị ma ihe ntụgharị uche anyị n'ụbọchị nkịta anyị ga-eleba anya n'akwụkwọ Pọl degara ndị Romans ndị Rom Rom isi nke mbụ malite ego n'amaokwu nke iri na isii Rom ndị Rom isi nke mbụ ga-agụ naanị amaokwu nke iri na isii n'ihi na ihere ozi ọma ahụ adịghị eme m n'ihi na ọ bụ ike nke Chineke na nzọpụta ruo nye onye ọbụla nke kwere onye Juu na mbụ na onye Grik kwa na Chineke onye nke nyere anyị okwu a n'oge dị ugbu a ka ọ anyị ebere na amara ya ka anyị fụ ihe nketa nke kwesịrị nne ka ndụ anyị bụrụkwa nke ya tọkọrọ ụtọ n'oge dị ugbu a n'ihi Jizọs Kraịst bụ onye nwe anyị amen ihe anyị ga-eji wee mere ihe isi okwu n'ụbọchị nketa ga-abụ ihere oziọma a agaghị eme m kwuru ya onwe gị si na ihere ozioma a agaghị eme gị ihere ozioma a agaghị eme m ọ bụ na ile anya n'ebe anyị gụpụtara ma ihe na-eme n'ụwa niile ọ bụla dịsịdị na mbụ ndị nke kwere na kraịst na ndị nke kwere na chineke na bụ ndị nke a na-eleda anya dịka ndị na-enweghị ihe akụ akụmihe enwe enwe ndị nke na-akwụdosighị ike na obodo ndị nke na-enweghị ego ndị nke na-enweghị nwunye mara ama mmụọ ịmago ha ekwu ihe ọbụla masịrị ha iji wee leda ha anya n'ihi na ha bụ ndị nke na-eso ụzọ kraịst asị hei ndị a na-ebu baịbụl agagharị hei bụ ndị a na-enweghị nke ha na-arụ ndị a na-eri ngwụla ma ndị na-ada mba n'iji ọrụ ma ha ekwu ihe je ewetu na ihe eji akpali mmụọ mmadụ ihe ji eme ka onye ahụ bụrụ onye na-eleli onwe ya na-asị ha ah, ọ bụzikwa nke onye ọzọ na tinye onye aha n'ọnọdụ ihere mana ọ bụ na anyị ghọta okwu chineke ghọta onye chineke bụ ghọta mkpa ọ dị na kraịst bịara wee nwụọ ka mmadụ na chineke wee dị n'udo wee nwee duga ndụ ebighị ebi anyị amata na ndụ nke a n'ime kraịst ma ozi ọma nke kraịst bụ naanị ihe kachasị ihe niile elu n'ụwa niile nke chineke kere n'ihi na akwụkwọ nsọ mere ka anyị mata na mkpụrụ obi mmadụ karịsịrị ihe niile ekere eke dị oke ọnụ ahịa the soul of every believer very precious ihe a ndụ mmadụ chineke valurie karịa ọbụna dị ahịa akwakụ na-enwe enwe niile nke mba ụwa niile i anya ịfụ na mmadụ achọghọ n'ụzọ nke chineke mmadụ achọghọ nke a mmadụ na-achụzi ka ya chụọ ka enwuda ka enweta nke a ma nke ọzọ ewe werezie ozi ọma nke chineke wee tụpịazie n'ala wee na-azụzi ya apịtị ma pọl na-akọwara ndị rom na nyanwa bụ onye na-agbasa ozi ọma na-abụ onye na-edere ụlọ akwụkwọ na-abụ na-anaghị elezi anya ihe ya bụ ochie ma nke ya ka jee bụ kama na ozi ọma nke na-atụkwasịrị obi ya na ya na chineke nke na tụkwasịrị obi ya na ya na-ebe aha ka ntụkwasị obi ya bụzi n'ihe abụzi ihe na-ewuli mmụọ n'elu n'ihe abụzi ihe nke nketa nke na-enwere n'ime kraịst owe na-akọwatara ha na ozi ọma nke a ya bụ nke kasị ihe niile na ọ bụ na n'ezihie ịmaa na ya bụ onye ji ụgwọ wee nye mmadụ wee na-asị ha na ihere na-adịgo kwadosi ike ọbụna dị ịgbaso ozi ọma nke a wee ruo mba niile ọbụna dị rute na Rom wee na-akọtara ha na ihere ozi ọma a apụghị ime n'ihi na Ọ bụ ikikere nke Chineke na nzọpụta na ndị ni Wonderful, what a word! Ikike nke nzọpụta ka ya bụ mmadụ na-agbasa mmadụ ewebe ileli ya anya ọsị mba na nke ejekwe ka ihere mee n'ihi na ya maara ya maara echiche obi nke Chineke na ya maara ihe nke Chineke chọrọ iji ndụ ya wee mere na-amara uru na bara nye Chineke ọbụnadị dọta mkpụrụ obi nke na-ala n'iyi na nke na-efu efu iji wee mee ka ha na Chineke dị n'udo ọ sị na ihere ozi ọma a agaghị eme m nke onye na-ege ntị amaghị m ka ha si kwulu ogo amaghị m ụdị akaja nke emego n'anya mgbe ị chegharịrị ha nwere ike bụọ gị asụ gwa okwu dị iche iche kwuluo gị chọọ ikwulu mmụọ gị iji wee gosi na ịbazighị uru ụfọdụ asị gị ọsọ baịbụl ka ị eburuzie kpagharị mazie na onwezi uru ọzọ ịbara ụfọdụ agwa okwu dị iche iche ọ ihe o kwesịrị ịbụ nke ha maka ha na-eme ma ihe ndụmọdụ akwụkwọ nsọ na-adụ mmụọ nsọ nke chineke na-adụ anyị n'oge ugbu a bụ ekwela ka ihe ndị a napụ gị okpu eze gị ekwela ka ihe ndị a mee ka mmụọ gị jụọ oyi ekwela ka ihe ndị a mee gị ka ị dapụ n'okwukwe ekwela ka ihe ndị a mee gị ka ị ghara ijere ozi chineke kere gị n'aka n'ihi na mgbe n'ikpeazụ ị ga-eketa oke pụrụ iche na alaeze eluigwe n'aha jizọs ekwela ka ihere oziọma a mee gị ị na-ezi na bọs ụlọ nsọ nke chineke ị na-ezi ozi ọma n'ebe a na-azụ ahịa ị na-ezi ozi ọma n'ọma ahịa ị na-ezi ozi ọma n'ụlọ akwụkwọ ị na-ezi ozi ọma ọbụla ndị nọ n'ụlọ mkpọrọ prison ị na-ezi ozi ọma n'ụlọ ọgwụ ebe ọbụla nke chineke nyere gị ikere izi ozi ọma zie ya dịka o si wee kwesị zie ya dịka onye nje ozi n'ihi na ndị amụma ndị gbara ọsọ a mgbe gara aga ha ezighị ozi ọma a n'ihi na ọ dịrị ha na mma ha ziri ozi ọma ụfọdụ ziri ozi ọma na mkpọrọ dịka apọstọl pọl ụfọdụ ziri ozi ọma ọbụnadị n'ebe n'ọzara dịka john the baptist ụfọdụ ziri ozi ọma ọbụnadị n'ụlọ ukwu nke ndị eze amara afa ha dịka aịzaya na jeremaya na ezikiel ha daniel ha ha ekwe ka rozi oziọma mee ha ọbụladị mgbe a na-akpagbu ha ọbụladị mgbe a na-etigbu ha ọbụladị mgbe a na-eme ha akaja ọbụladị mgbe a na-agwa ha okwu dị iche iche lekene anya ndị ụmụazụ jizọs na akwụkwọ ọrụ ndị ozi ọbụna na emere mere ha pịa ha ụtarị n'ihi oziọma ha ekweghị ka oziọma ka ihere mee ha ha ṅụrie ọṅụ kelee chineke ịgafe ya n'akwụkwọ ọrụ ndị ozi isi nke anọ ha ṅụrie ọṅụ si chineke na anyị ekele gị n'ihi na ị mere ka anyị bụrụ ndị nke na-eso gị ata afọ ọbụladị maka okwu gị hmm. ndị a bụ ndị nke maara chineke akwụkwọ nsọ mere ka amasị na ha ga-adị ike ma na-ewukwa ewu ekwela ka ihere oziọma mee gị n'ezinụlọ gị ekwela ka ihere oziọma mee gị n'ebe na-eje ahịa ebe na-agụ akwụkwọ na okirikiri ebe ibi ihere oziọma ga-eme n'ihi na jizọs kwuru sị ndị nke na-eme ka ihere ozioma mee ha ndị nke ya gọnarị ya ọbụla n'iru mmadụ na ya ga-agọnarịkwa ndụ ahụ ọbụla dị n'ihu nke nna ya n'eluigwe na chineke mgbe ọ bụla akpọrọ gị oku maka izi ozi ọma a zakene nye chineke nsọpụrụ dị kwesịrị ekwesị hapụ mkpa gị hapụ mkpagbu hapụ ihe ọbụla nke a na-ekwu iji okwulu gị chineke ga-emere onwe ya fanandogo ọkwa na arụ a a sị na chineke ga-emere onwe ya fanandogo n'aha jizọs ị ga-afụ ihe ama nke pụrụ iche na ndụ gị, ị ga-afụ ihe mbuli elu nke pụrụ iche na ndụ gị, ozi a ga-ebuli gị elu, ozi a ga-eme ka ị pụọ n'uru, oziọma a ga-eme ka ụfọdụ ndị mmadụ pụkwa n'uru, ha pụọ n'oru ihe ahụ ka ọ bụ n'eluigwe ma n'ụwa. ka mgbe n'ikpeazụ, ị ga-ahụ na Chineke nke pụrụ ime ihe niile ga-atụgharị gị ọnọdụ, ndị nke kparịrị gị na mbụ ga-afụkwa na e bụrụwo onye kpubere okpueze okpueze nke ụwa na nke ụwa ga-abịanụ ka ekele dị chineke n'ihi na ọ gwa anyị okwu n'oge dị ugbu a gị onye na-ege ntị ọ bụrụ na ịnabatara jizọs dịka onye nwe gị na onye nzọpụta gị ugbu a bụ ohere dịrị gịnị ekwela ka ihere oziọma mee gị bịa na jizọs tọgbara ndụ gị n'ihi na ọ tọgbọgoro ndụ nke n'efu ka dịba afa gị n'akwụkwọ nke ndụ ọ bụghị nke ọnwụ n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị eme onye nwaanyị na chineke doo ndị ori gị ndị na-ege ntị n'oge ugbu a deba afa ha n'akwụkwọ nke ndụ kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ mee ka ha bụrụ ndị nke eketa oke na eze gị mgbe ị ga-abịa kpọrọ ndị gị agaghị achọkwa ha achọ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị emem unu ndị na-ege ntị mata na okwu a na-abịara ọrụ site n'ụlọ ọrụ ndị Life Word Ministries abụ m ị ga n'igwe okwu 08056719493 ọzọkwa 08056719493 onwe akọ mgbaama ihe gbagwoju anya ma ihe ajụjụ unu ga-enweta nnigwe okwu a ka ọ na-ebi ndụ ezi ndụ n'ime kraịst a sị na ihere oziọma agaghị eme ọnụ ka unu ruo mgbe jizọs ga-abịa ndị ya agaghị achọ ụnụ achọ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen